hey, hey, hey. oke onye ịbụ chineke na-eme mba ọ dị onye dị ka gị jehova Chukwu ga-enye anyị eche m ibe chi na-enye nwa chi ihe